ụnụ ụmụ Igbo niile ndewonụ aha m maazị CMS nna akụ maazị otu akwa n'ụbọchị nketa anyị nọtụrụ Igbo CNN anyị nọ n'ime ọhịa very deep inside the forest Sambisa forest na-ewetọ na akọ nketa ngwa gazienụ ntị manụ n'isi okwu anyị <coughs> na-adị nwoke akwarananụ ịnụ nwaanyị ọzọ nke a bụ kepụkepụ anyị na-anụ n'aka otu onye nta akụkọ anyị na-agbara ya bọyị n'Oshodi Market line 4 mm. site n'ihe ọ gwara anyị ụjọ na mmadụ majirizi ebe niile maka na odogbugo na-abụ ọnụ mgbe o ji masị ya hmm. nwoke na-akwụ ụgwọ isi nwaanyị mgbe o ji sọ ya solomon ọgbara ọhụrụ akwa efego nwoke ezu ike wan n'obodo ha ịhọ mhm. akwarelanụ ịnụ nwaanyị nke asaa bekee kpọrọ the seventh wife otu aka dị ka akụkọ sịrị kọọ anyị nụrụ na Ned Nwoko na-arọ Chika Ike nke Nollywood anya lọv ah! nke nwere ike ịba ọnụnụ n'oge na-adịghị anya ọma oh, ife njere mana ezigbo nsogbu dị ugbu a maka na ọgọ ya nwaanyị bụ mmadụ Gina Daniels onye nke ya e resịrị Ned Nwoko mówię historia. Potem na internety. Fụla dike na-ata o ka granọt. Ebe ọ na-agwacha ike ike, ya hapụ di nwa ya aka o maka na ọjụ na ọ ga-atụ ya arụsị. Amaka m na ya eme. Chika Ike leave my pikin husband for me o oh. leave my pikin husband if not I go enter spiritual for you. Ọ dị egwu. no, na ọ ya eme. Ọ dị egwu. Na-eje. Okwu abụrụ okwu ụmụazị maka na Ned na onwe ya si na ọ kwụtago okwu isi Chika tigejara. Anyị ah, jikwa ohere a na-agba ọha na eze. ka onye ọbụla jide nwa ya aka o maka na na-ede ka egbe na-ebu ọkụkọ ọ aka ọ bụrụ na di otu a ka ọ dị ama oh, ife nchere na ife akwa ifugo tinsa pat ah, ọ dịkwa egwu nke ebe na-ebu ọkụkọ nke abigolo hmm. okwerekwa nwoke ekwe maka Chineke ọchị ịnụ ọchị ịnụ ịnụkọ ife ọ dịzi ọ na ọ na-eme ebe a eh! maka na o tighị ya aka tatata abụrụ na ndị fim ka o ketere na nke ọgba abụrụ ah! na I, we are minding our business. Exactly. Makana things that fall apart. Oh, akwa oh, efogo. Ngwa gezienụ ntị. Ụmụ yahoo yahoo nke Imo State branch ewerela bịịlụ magbuo otu mgbada ma manyụnyụọ ya anya. Hey! Mm. Mgbadakwa. Ah. Mgbe ndị nta aka anyị tụrụ daa n'ebe ahụ ka a mara otu siri wee mee. Tupu ha na-erute, oburu na mgbada anwụọla ma nwụnyụnyụọ anya. E, m. Mm. E anyị gara n'iru site na ndị polisi, ndị uwe ojii ndekọta ụma nsasị amị efọsụ man n'ụwa boys brigade boy scout nakwa ndị ọzọ ịchọta ụmụaka gburu mgbada ọ bụrụ na ha erigo mbọ ọsọ mana anyị jichiri ike chọpụta evidensị bụ foonu otu onye n'ime ha gwagazienụ ntị ji nụ ntị ụnụ nụrụ ka o siri wee mee enyi ya ihe mgbada mbile gị pụọla m sịrị ịchọghị ịnata mgbada ego imegidena mgbada eji wee nwụọ chọghị ikele mgbada ka mgbada abilito amaghị na ebe m josef nemiki nọrọ ụkpọ nnemike je mgbada obere bilu mgbada chiki nye obere bil ga-ewere bilu karịrị mgbada je mgbada na mgbada anwụla na ihe m nekwa alaiki o nna m mgbada nwụrụ mgbada nwụrụ pịa ọ nwụrụ nwunye anya chineke ọ ifra ka o si wee tọgba hei ọ dị ka ọ tọgbara ka nyere m aka faji nọbil wee marie eh, anya anyị na eh onye isi ndị uwe ojii gara n'iru ya nne na nna ụmụ yahu yahu a ka ha bụrụ ozu mgbada ha bụrụ ọ yazikwara ha ka ha wetulata aka ụta ha si ama mgbada bịịlụ na ọ bụ chukwu kere mmadụ kekwere mgbada if you know you know. Eh, onye bakwanụ n'ime ọfịa ịchụ anụ mgbada a na-ekwu okwu ya ya wetulata aka ọfara eh, ịbụ na ịma mgbada bịịlụ ịmanye onye ịmagbu onye ọnwụrụ. ọnwụpị eh. if you know n'ibi isi. enu. ewu ga mechi akọ mechi akọ mechi akọ gịnị ka na-emejizikwa bụbọ bụ igbo otu akọ ha ya n'ọnụ n'ụbọchị nke taata n'igbo CNN ka emesịa nụ sọskraịbụ ntụ YouTube chanel Chineke akpọ ụlọ ọkụ etu a ka ọ dị